megwara anyị nghọta na ebe anyị nọwo ebe a na-akpọ Isele Asaba ebe a ka a na-akpọ Isele Asaba Delta steeti ọ bụkwa n'igbo ọ bụ ihe m jiri gwa gị n'ọba n'igbo bụ na Ifeanyi Okowa bụ onye isi Delta steeti bụ Ifeanyi Chukwu Okowa ị bịakwa n'obodo a o nwere ebe a na-akpọ afọ Isele Asaba ị bịakwa n'obodo a e nwere ebe a na-akpọ nkwọ Isele Asaba ahịa express ebe n'obodo a afa ha na-aba bụ ekene ifeanyị chukwu chukwu ebuka chu mere nke afọ ha niile nọchara chi ndị ọbụla na-aba afa chi dị n'ime ya bụ onye igbo ọ ndị igbo naanị na-aba afa sitere na chi obodo anyị nọ n'elu ya bụ isele azagba bụ ana igbo ka ọ bụ delta steeti anyị nọ na taa asaba anụnwa anyị nọ taa bụ ala igbo ka ọ bụ maka na nyanwa bụ asaba bụ mgbe ndị ọcha bịalụ ka ha tinyere ya asaba ka o wee dịrị ha mfe dịka ndị enugwu ji wee bụrụ enugwu dịka isi asụ ya n'igbo mana ndị ọcha bịa mee ya enugwu anyị azaba enugwu igbo bụ igbo igbo mụrụ nze mmụọ ọzọ ihe onye chiri ya zere wela ebe a nọ n'ụbọchị nketa taa na obi eziokwu nke NTI ebe a bịara ịhụ ezigbote nwa afọ Igbo nke na-eme ihe ejije nke na-akpọkwa ihe ọchị wuo Nnatu the family doctor Ezeloma wela e, Nnatu ezigbote nwa afọ Igbo na-emechi ihe Igbo ike na-emekwana ka onye Igbo ọbụla na mba n'ụlọ ije wee nwee ike nwee obi aṅụrị na ọwụwa onye Igbo anyị ga-aba n'ime ka anyị gaa kpanye ụka kparịkọta ụka with NTI TV Nnatu n'ime ebe a ị ga-ahụ ihe ihe wu ihe igbo otu igbo si arụ otu igbo si eme ma ịhụ ihe ewu ma ụmụ ihe ọkụkọ ọnụcha n'ebe a batanụ ka anyị kpaa maka njikọta igbo ọnụ jiri ihe igbo udo ihe a nụwo n'obi eziokwu ntitv nke nna ukwu nnatụ ezelọma bụ onye isi ya na-emekwa n'ihe igbo ihe igbo siri ike onye nna adị n'obi gị ọ na-abụ onye nwoke nwoke nakata ike gwụ otu arụ ya apụ ya nna amen ịnụ ha na nna amen ịma na ike gwụ ee ehm, ndewo ndewo nọn o ehm, mbụ onye igbo na-eme na biya bụ chukwu n'ụtụtụ onye igbo mmadụ bịa na bụ onye igbo ọma ọjị hmm, pịa abụ ọjị hmm, nna amen ọjị abịa nke a bụ edo maka ndị anya kwụ ọtọ enye ha edo nke a bụ ose nke a bụ nzu ee mmiri dịkwa involve ma dutere anya mere imirikiti ha n'ụtụ a mana tupu anyị aga n'iru ka anyị dozie ihe ụbọchị ka ọ maa mma site n'ika nzu ihe nzu na-egosi mgbe mmadụ bịa na be onye Igbo bụ n'iji ji obi ọcha nabata onye bịa na be ya bụ anyị ji obi ọcha nabata ndị nna men tv na obi ya n'ụbọchị nke taata asị m ihe ọma ga-emere unu n'oge oge akpụ unu iru ọganiru ya adịrị unu ee e, ebe unu na-eji obodo niile wee na-achọ ka unu chịkọta ndị igbo ka unu jikọta igbo ọnụ mbọ ahụ unu na-agba ọ ga-agazirịrị ọ ga-agazirịrị maka na anyị nwebụ ndị igbo anyị enwe n'ihe akụ akụ nwe ihe enwe enwe ihe kọrọ anyị ụkọ bụzi njikọta ọnụ na nnọkọta nnọkọta ọnụ ha ga-adị ire ihe jere obodo nara obodo obodo ọbụla ị banyere ije ka ije chọpụta ihe na-eme ebe a ilu ebe ahụ ụkwụ iji wee banye ya nke ị ga-eji a na-anaghị aka mma maka ndị agha agụzi gị ndị agha agụzi gị ị ga na-ejere obodo nara obodo ebe a na a na-aba aba na ebe a na-atụ egwu mana mmụọ na obi gị esighị ije ka ị chọpụta ihe kpatara eji atụ ebe ahụ egwu ya eje chọpụta ihe ahụ ị ya ala ya ihe ejere obodo nara obodo ihe ọma ga-akpọ gị iru Eh, ehm, n'ọjị ka anyị na-ekwu okwe na-azụ ụbọchị nke taata bịa wuru ọjị ka oria fara nkwọ bịa wuru ọjị ihe ọma bịara wuru ọjị ọganiru bịa wuru ọjị eje na akara nke ebukwara gị eso anawakwa gị ndụ gị nwa m na onwe ndụ gị n'afọ mgbe e mewere iwepụta ndụ wee na-asara ndụ onye ọbụla n'ebe a ọganiru onye ọbụla n'ebe a eje na akara nke ebu na onye ọbụla eso ihe ọma ya emere igbo ndị na-agba mbọ ka na igbo dị mma na ihe ọma ga-akpụ igbo iru mbụ ọnụ na-agba na-achọpụtacha ebe igbo si bido maka na na-achọpụtasị ya wee jikọba ọnụ enu eburu ụzọ wee gụọ m mara ka ụnụ ha tupu e were jikọba ọnụ ee anyị na-asị na ihe ọma anyị akpọ igbo ihu ndụ ogologo oge igbo ọganiru ga igbo onye anọbanị ndụ ya ya na oni ya n'afọ eji ana akara nke ebuna na igbo eso ntu aka esi gụ ya na ọfọ bụ ikwu oyi n'ọbụ ọfọ o igbo ndị igbo kwu na afana ka ọ na-adị ọjọọ anyị gbara ịnọ ahịa na ụbọ na ụbọ na-anọ onye a na-akpọ mmazi ya nga nna eme omenala na enyi ya ọjị anyị na enyi ka o siri gba maka ndị na-afụ ya kwụrụ ụfụ ka o siri paa ihu n'elu ọ ndụ ogologo ụnụ ya ọjị a gbara ụzọ ee onye onye kamera bekwa lelee ya o ọjị a gbara ịtọ ịta ahụ ewee enu mana ofu ka ekpudoro ihu n'ala nke nke ekpudoro ihu n'ala anyị si ndị ndị okpuozu eme ọzọ ọ ka na ihu n'ala ndị okpuozu eme ọzọ ihu kpuo ha n'ala <laughs> so ya gazie nna ngwawere ọjị mm, nna amen onye nnatụ eh, <laughs> ma ịma um, kemgbe m ji eh, sowe gị na ihe onyonyo gị ị na-eme ihe igbo ya dị onye lechaa gị lechaa otu iji eme ihe igbo igbo agụọ ya mm-hmm. eh, igbo kwesịrị ịgụ onye ọbụla na naanị igbo bụ isi igbo bụ isi ndị igbo bụ isi ndị naijiria oge oge agaala mgbe eme ihe igbo ma ọ wesuo igbo a na-ele gị anya na ewu loka na ewu na ede igbotik igbo ga-agala mgbe ahụ gịnị bụ dị international e, ọwụ na igbo ihe bụ international bụ ka unu si eme unu gba ka unu si eme na be unu like ndị ọcha bụ loka na befa ndụ ndị ọcha na-ebi bụ loka na befa ya na mmadụ si ebi ibu ya odogotu ya nọ loka na be anyị ọ bụ na onye ọcha si n'obodo oyibo gbadata na be anyị ọ ga na ihe a na-akpọ international ka ọ na ọ bụrụ eziokwu eziokwu mhm. so igbo nke be anyị onye chọọ ka mmiri enwebe problem ya kọjọba ndị igbo bụba ndị igbo okwu enyi ha anyị mana mara gị ga na-enwe nsogbu maka na afụrụ m omenala igbo na ọdịnala igbo n'anya rinne anọ m ụwa wee nụ ka nna a na-ekwu na igbo bụ isi eri mgbe abụ m ji nụ na igbo bụ isi na-etokwe na-eme ihe igbo o nwere mgbe m na-eme ụmụ ihe komedi a ya ihe ụka ọchị dị iche iche ndị mmadụ na-akaba arụ onye bịa ọsị m na ọ bụ na ụkọchị a m na-eme na mụ na-eme ya n'onu oyibo hmm? na m aka agatokwa aka na nyanwa bụ ihe na ọzọkwa na m akara iji ya wee kpata nnukwu ego ma na-eme ya na nsị ya na mana ọ bụ na mmebi ya n'onu oyibo ana m akwadozikwenu asụsụ be anyị maka na oyibo ị na-ekwu okwu ya nwere ndị bụ oyibo ahụ onye ọbụla ala n'oyibo kedu nge ga-ekwukwezi maka be anyị ya bụ ọ bụ ha na-eme ya n'oyibo ka ha were kpata ego ha kpata nyaba ego mana m na-eme nke m n'onu ndị be anyị maka nkwalite ndị be anyị na mgbe ndị be anyị ga-abụ onye chọọ ka enyi ọrụ na be anyị hmm? ọsụ igbo onye ọcha bịa ọsụ igbo enye ọlụ onye bịa ọsụ igbo enye ọlụ ya bụ na ihe na-agba mbọ ya bụ ịkwalitegodo asụsụ nke be anyị na ọ bụrụ ego ahụ ndị mmadụ na-afụ ịsụrụ ya n'oyibo wee bunataba ego kama mkpa nọ na m chụrụ ka asụsụ nke be anyị mee gịnị ka o wuo elu ya kpatara na ọ bụrụ mba ndị ọcha niile na-asụ asụ oyibo mana anyị na-ejebe ha n'onu na ha bụ ndị ọcha na-asụ oyibo imirikiti na mba ụwa ha anaghị asụ oyibo ha dị mba one bụ ndị na-asụ Igbo ndị ọzọ nwere asụsụ bere iji wee ma onye batara na German amago na ị ga-asụ German language na ịsụba oyibo ị na-egbu onwe oge ị bata n'obodo India mgbe anyị na-agbaba India eje India bụ ilu ebe ahụ onye ọcha ihe onye India ga na-agwa gị wee baba wee baba wee baba wee baba baba baba baba ọgwụgo ịchọzie mgbe ọ ya abịa ka ọ soro gị oyibo ahụ ị na-egbukere onwe na-eghe me you send you million million send many sending sending ọsụsụgo olee ihe ga-eme ma ọ bụrụ na ndị be anyị mee asụsụ be anyị ka o kwuru ekelesu ma ọ bụrụ ihe kara aka onwe onye anyị fụ m wee wekwusi o na mụnwa bụ nna to the family doctor na ebe m ga-esi malite nke m ga-abụ n'igbo mmebe ejije nke igbo ma ọ tọọ gị ụtọ ọtọ ọgụ ọ bụrụ na ọ tọọ gị rapịa n'ọba anyị ka m na-asụ abịakwana n'ego dịka ha na-eche nọọ mgbe iji sụọ nke aha bụ asụsụ ndị mba ọzọ iwere nwee ego abịa na ya ejikwe m nke be anyị a na-asụ wee nwee ego ọkwa na-agọta nna ejikwa e m asụsụ Igbo be anyị wee nwee ego were ya nwee nnukwu ego amaghị m ụdị ego ọzọ ha na-eche na asụsụ mba ndị mba ọzọ karịa inye m ihe a karịrị na mụ nwere nke asụsụ be anyị nyelụ m ma zuo ike asụrọkwa nna ndị na-asụ nke ndị mba ọzọ ara emere ofụma mana ihe chọrọ ịjụ ka ị na-eme ka nchọpụta otu ọ na-adị n'obi hmm? Hmm. ya bụ ekelere m ụnụ ndị ya mere Um, na-atụ uh, obi dị m sọ aṅụrị na anyị na-enwe mkparịta ụka n'ụbọchị dị taa uh, igbo a sị na igbo na-asụ n'olu n'olu uh, mana anyị kwụ ụkwara ọwụrụ ofu um, ihe nọ na ihe a ihe nna Amen TV na-agagharị dịka i kwuru woo ịhụ otu a ga-esi wee jikọta ndị igbo ọnụ o doro anya anya na ewu n'isi mpaghara ihe ala abụ m onye Anambra steeti abụ m azụ eze nwa eze anụrụ aṅụrụ mmadụ n'oke ihe ala abụ m ibe n'ime oke ihe ala ahụ abụ m onye ebe a na-akpọ ụmụnne bụ ogwu ọba anyị ka eze ihe ala dị abụ m nwa eze anara aṅụrụ mmadụ ogbe m ka a na-akpọ ụmụ awaala ofu onye nye aka kpọrọ na nka aka ya etu n'ogbe a na-akpọ ụmụ awaala na ụmụnne bụ ogwu oke nke dị n'ihe ala in ihe abụ m onye ihe ala in ala lokal gọọmenti okay uh, oh, na too udo and ọ mekwara anyị nghọta na ebe anyị nọwo ebe a na-akpọ Isele Asaba ebe eh, a ka a na-akpọ Isele Asaba Delta steeti ọ bụkwa ọ bụ ihe m jiri gwa gị n'igbo bụ na Ifeanyi Okowa bụ onye isi Delta steeti bụ Ifeanyi Chukwu Okowa ị n'obodo a o nwere ebe a na-akpọ afọ Isele azaba. ịbịakwa n'obodo a enwere ebe a na-akpọ nkwọ izere asagba ahịa express ịbịa n'obodo a afa ha na-aba bụ ekene ifeanyị chukwu chukwu ebuka chu mere nke afa ha niile nọchara chi ndị ọbụla na-aba afa chi dị n'ime ya bụ onye igbo ọ ndị igbo naanị na-aba afa sitere na chi obodo anyị nọ n'elu ya bụ isele azagba bụ ana igbo ka ọ bụ delta steeti anyị nọ na taa asaba anụnwa anyị nọ taa bụ ala Igbo ka ọ bụ maka na nyanwa Asaba bụ mgbe ndị ọcha bịalụ ka ha tinyere ya Asaba ka o wee dịrị ha mfe dịka ndị Enugu ji wee bụrụ Enugwu dịka isi asụ ya n'Igbo mana ndị ọcha bịa mee ya enugwu anyị azaba Enugu Asaba anụ ahụ ị na-afụ ihe a na-akpụ ya mgbe gara aga bụ Ahaba maka na o jupụtara na ọdọ Ahaba ere na-akpụ ya ọdọ Ahaba onye ọ na-aza mgbe mbụ hmm? um, ngwanụ eh, ihe m ji jụọ wo ebe anyị nọ wo ka okwu anyị nghọta maka na dịka anyị na-agagharị mba na mba ebe enwere Igbo ọ ebe anyị na-aga ebe a tụrụla ya aka ebe kọsa anyị wa na-eji ihe a kpọrọ old Igbo map aga anyị agaba ebe na-awụghị ala Igbo na biko nnatu kọrọ anyị otu isi wee madebe ndị na ndị na-asaghị Igbo na-asụkwa Igbo mana ha na-ekweta na ha wee Igbo kedu nkọwa gị na gbanyere ihe dị ụta Igbo bụ mba gbasara ụwa niile ịbịa n'obodo a bụ Delta steeti o nwere ebe a na-akpọ Ibuzọ Ibuzo anụnwa ka Igbo bi n'ụzọ ịbịakwa ebe a enwekwara agbọ ịbịakwa agba ahụ nwekwara ngalaba nke na azụkwa igbo naanị na ka onye si asụsụ igbo ya ga-adị iche kpatara na ha na-abacha afọ igbo niile igbo bụ mba gbasara n'ụwa niile mana Europe irukwe na Europe ị ga-afụkwa ụmụazụ igbo be anyị ndị nne ha bụ igbo ndị nna ha bụ igbo mana ha nụzi mba aha naanị ị ga-eji wee gaa ama na onye a bụ onye igbo bụ na o nwere ebe ya bụ okpuru amamihe ya efu na ihe a bụ onye igbo ka ọ bụ ọ dịkwa na imirikiti ebe ndị ọzọ gacha na deta deta steeti anyị nọ taa ndị igbo bịara ugbo iji wee maa atụ o nwere ebe a na-akpọ ọkpanam ọkpanam a nọ na delta steeti ebe anyị nọ mana ebe na ọkpanam a ihe ọkpanam abụọ bụ ọkpara anam ịmara ndị Igbo bụ ndị na-eje njem rinne kpatara imirikiti ji si ofe mmiri feta ebe a abụ m onye ihi ala na ezigo m ofe mmiri feta ebe a bịa na n'obi efu ebe m nwere obi a ịmakụ na ebe a m nwere obi a nwere mgbe ga-abụ mbigide na obi a ooo, sonaga ụmụ m gara akpọkwa ebe obi ọkwa ịhụrụ ya o nwekwa mgbe ụmụ m ga-anọbakwa ebe nojua onye nke ahụ asọnaga nwa nwa ha mụtalụ ebidokwa n'ofu obi a o nwere mgbe mmadụ ga-ebiruo n'obodo ọ onye obodo ahụ o nwere ebe mmadụ ga-ebiruo n'obodo ọ onye obodo ahụ ịfụ na ọ ụmụ m ara anara ana na ha jee echighata ha jee echighata ịfụna ọnwụna mgbe ya bụ ebiruzie ebe anụnwa bịa gbanwee jizie ka obodo oyibo na nwatakịrị abụ nọ nọ ebe ọbụla ha nwụrụ na ugbo ebe a nwee obi nna ha debe na ihe ndị ọzọ niile ịfụna ụmụaka ahụ ga na-agwa gị na ha abụzi kama ha na-eme ebe abịa etinyezie ya afa gosiri na ha bụ ndị igbo dịka ebe a bụ obi eziokwu obi eziokwu a ga-adịgidezi obita na-akpọ ụmụaka ụmụ obi eziokwu mgbe ahụ ịfụna igbo ahụ adịgo mana ha nwere ike n'asụsụ ha niile ha na-asụzi delta mana ebe anyị nọ kịta na-asụgodo igbo bụ ebe anyị nọ kama nwere asụsụ dịka delta ee abịa na ha nwa bụ delta ha nwụrụ ngalaba asụsụ nke eji malụ ha ma ihe m ji jụọ ọwụ asụsụ delta enwe ihe dịka asụsụ delta dịka isi wee kwu ee maka ihi na ka o si dị ugbu a o mego ihe ga-abụ mmadụ sụọ asị rọ dị ka ọ bụ onye delta m hmm? abụghị m onye data abụ m onye Anambra ọ bụ ihe ga-abụ oke mmasị ndị data ga-eji aka wee kọwaa mana anyị maalụ na mmadụ sụrụ asụsụ dịka ọ dị n'Igbo abụ m onye ihe ala nchi ịsụ asụsụ ugbu a ihe m ji asụ asụsụ dị iche iche bụ n'ọkụ ndị mmadụ na-aghọtacha mana ọ bụrụ na ọ bụ m were were olu anyị were sụba asụsụ mmeji olu ihe araba anyị wee sụgide asụsụ n'ihe na-ajụ m ebe a sụkọcha ya nge ọbụla m pụrụ ya ka na ha asụ ha nga ọbụla m pụtara wee ji ikwu okwu ntu a wee wuru olu akaba ya wuru okwu okwu onye ọbụla gbanye akaba ya mara na ọnya akaba ya ka ọ bụ aja agwa ya agwa akwa marala ee nga ọbụla ọfụ ya bụrụ so ya bụrụ na ọ nawadị arịa anụ ihe anaghị ekwu mana mgbe ọ bụla ọbụ onye akaba anyị ọ ji amarịrị na ihe anyị aba akaba ya abịa na asụsụ aha anyị nwere akaba anyị o nwere ngalaba asụsụ aha na-adịgacha na ya o nwere nkeji abụ mmadụ suo ntu a ịfụ na onye uri nwere nke nkeji abụ mmadụ suo ntu a ịfụ na onye azịa nwere nkeji abụ mmadụ suo ntu a ịfụ na onye ọkịja nwere nke abụ mmadụ suo ntu a ịfụ na onye ihe ara nwere nke abụ mmadụ sụọ ịfụ na ọ onye iseke so ị bịara akaba ya ịfụ na ntụ aha ka ọ dịsị na ụdị na ụdị ị na delta nwere ndị na-asụ asụsụ dịzi iche iche iji wee maa atụ ịbata na isela asaba wa na-emekele ibi ọsị gị wa na-eme ị na-afụ ya wa na-eme ọ pụta ọsị gị ewa eh, nọ n'ozili maka ịma na ozili a bụ okporo iro wa nọ n'ozili mana anyị nwaji asị ndị mma anyị ji asụ n'aka asị gị na ọ nọ n'iro ndị ọzọ ndị nke ọzọ na ngalaba nke asị ọ nọ n'ezi ụfọdụ asịkwa na ọ nọ n'ama ndị nke ọzọ asị ntu a ka ọ dị otu a ka ọ dịkwa na delta ọ wụ ihe na-akọwa ihe a na-awụ na igbo na-asụ n'olu n'olu a mana akwazi ụkwara oke um, nnatu anyị abatago n'obi gị hụkwanụ otu ihe niile obi awo otu oshi dị na mgbe gboo eh, mgbe a na-enwebe ihe akpọrọ this um, technological advancement and uh, ihe akpọrọ uh, the uh, foreign civilization otu esi arụwa ụlọ ihe a na-ahụ dị igbotic architectural structures otu esi eji nzu na aja ọcha wee wuo ụlọ den anyị abakwala hụ ụmụ ewu na ọkụkọ biko kọwara anyị ihe ihe a pụtara iji wee bulie igbo elu kedu otu o ga otu ị ga-esi wee ziri ozi ka igbo na-emekwa ihe igbo tupu ndị ọcha ewetara anyị ihe dị iche iche anyị bụ igbo na-arụ ụlọ biri n'ime mgbe a ka ọ na-abụ a na-enwe ihe a na-akpọ ofu ọrụ ofu ọrụ ahụ a na-enwe mgbe a na-abụ kebe oru mgbe nwoke ji etoruo n'onwe n'ụlọ nke aka ya mana tupu mgbe o ji etoru iwu ụlọ nke aka ya o sogbu na-ewere nye aka azọrọ ndị ndị mmadụ ụlọ aja ya bụ ndị a ndụ gachara ebe ya ịbịa anyị enye aka zọọrọ gị aja enyekwana ka zọrọ onye nke a onye aka zụrụ onye nke ọzọ azọbara ha aja zọchara ha aja ntu a onye ahụ ere bịa tụọ akịrịka ya bụ tupu oyibo ewetara anyị ihe dị iche iche anyị bụ ndị Igbo nwere imirikiti ihe anyị nwere anyị agaghị eje n'ahịa jego mana anyị ji eji arụpụta ụlọ biri n'ime ya iji maa atụ ịbịa nga efu na ileghara ihe ndị a niile anya wezụkawa omirikite kịrịkịrị ihe na mụrụ na anyị tinyere ya bụ ihe oyibo ma ya bụ ihe dịka ọkụ ị na-enwu ma nke a ma anyị mere ya maka eh, ihe anyị na eh, ka ọ wee nyere anyị aka ị na-enwe ihe nakwa ihe ndị ọzọ hmm? ihe eji ewu ụlọ mgbe gboo bụ aja aja ụrọ ewere aja ụrọ a fọba aja ụrọ a fọba aja ụrọ a fọchaa aja ụrọ ewee were ya wube ụnọ wube ụlọ wube ụlọ ọ dịghị ihe oyibo ga-adị ya ebe wulitụcha ụlọ ahụ ka ọ ji adị e wee jee weta osisi wee were osisi wee mee ọnụ akụ hmm? e wee were ya mee ọnụ akụ ya mmadụ ga-esi n'ime ya were na-abanye mgbe a ji abịazi n'elu ya ka ekpuo ụlọ a sị na ndị a na-ekpu ụlọ ehi aha ji ekpu ụlọ a esie nri ndị ọyị onye ahụ aizukọta ihe eji ekpu ụlọ a bụ akịrịka nwere ndị oke n'ọrụ ha bụ ịgba akịrịka akịrịka bụ ihe ngwọ ka eji eme ewere jee na onwere ngwọ a na-akpọ kpịkpị ngwọ kpịkpị ngwọ eje na akpịkpị ahụ e wee weta ihe kpịkpị ahụ agba ngwọ aha apịajie ya ewere kpịkpị aha mee ya ọ bụgotago ọchịkọ ọnụ ewetakwa ngwọ otu a ka a ga-esi wegide abụba ngwa otu otu otu otu otu ya na ịbra onwe ya na-akpọ ịbara na-adị na adị ngwọ ewere ịbara ahụ wee faa ya ụdị mbombo ka ya bụ akwụkwọ ngwo siri wee jedebe enye ya ohere ya dị mbombo ya ka eji eme ụlọ a ịbịa n'ụlọ a wuru ugbu a ịfụ na mmiri zobe mmiri agaghị ama anyị n'ebe a ewube ụlọ a wusie ewee welu ihe a na-akpọ nso ụlọ nso ụlọ a na bụ ogirisi ya kpatara ị n'anya anya ịfụ na ogirisi pụchara na ya bụ isi ụlọ ewee were ogirisi mee nso ụlọ wee were ya dozibi ya wee were ya bịa mee ya mma emechaa ya mgbe a ewee na-ete ya ete ntu ala nga dị na udu a a ga na-eti ya ete ụmụ nwaanyị bịa nwaanyị bịara iji edibia ọbụlụ na be di ya oweta azụ oweta azụ azụ akụ oyibo akwọchasịrị nke ọma eweta azụ akụ oyibo akwọchasịrị nke ọma ewere were azụ akụ oyibo ahụ were kwọmụbịa kwọmụbịa ị na-eni ya anya ọ ka ihe a gbara eteru ewuru uhie ọ nwere ya na-akpọ uhie ewere uhie akwọmụbịa akwọmụbịa akwọmụsị akwọmụcha arụ ya niile ahụ ya niile a na-egbukesi egbukesi ọ nazi egbukesi ntu a ewee were ihe wee were ihe ihe dịka uri onwe ndị be na-akpọ uri wee were uri were chọba ebe ahụ mma chọba ahụ ya mma ya ịbata be onye Igbo anyị arụchabeghị ebe a anyị rụchaa ebe a unu ga-afụ ụdị mma anyị ga-achọ ya mgbe aha ka ị ga-eji wee ghọta ihe na-agwa gị mgbe aha ka a na-ama nwaanyị ga-ebi na be dị ka o si wee gbatu ukwu anị wee na-ete ụlọ a na-akpọ ya ite ụlọ mgbe ihe eji etekere ụlọ mgbe na-abụ ihe e, e, e, une ukwu une ukwu une lele ule ukwu une lele ule ka a na-abụ iru aghọta ihe ukwu une aha lele ule wee were ihe ukwu une aha lele ule wee were ya na ewere ya ejezie na aja ụrọ aja ụrọ a ga-eji tee a na-eme isi ya a na-agwakọ ya ọnụ a na-agwakọ ya ọnụ ya na mmiri agwakọ aja ụrọ ahụ ọnụ e wee werezie ihe e, ihe ukwu na aha wee were ya gwọrọ dị ote agwụrụte ya bụ ihe ewere were ya na-ete etebi etecha ịbata n'ụlọ a osi ike ịbata na ya anya ọma mma ya na ndị Igbo be anyị na-arụ ụlọ biri n'ime ya n'obi ọcha ee abịa na akịrịka akịrịka a na-akakpa arọ ị nwere ike itinye nye bụ akịrịka ọ nọcha ihe ka aha ise tupu ị bịa gbanwee ya Hmm? ọ bụghị ihe na-eme ome ozugbo ọka nka ma iti ya nke taa echi ọka nka ọ dịghị aka nka ya bụ ihe nji wee kọwara gị ya bụ na ndị Igbo be anyị nwere ihe niile anyị ga-ejiji arụ ụlọ na-ajeghị n'ahịa eji ego ya ego maka ibiri n'ime ya ndewo ndewo oke um, obi eziokwu ka anyị kwukwe maka obi eziokwu um, ebe ọzọ a na-enwe ihe dị ụta ebe e nwere ihe dị ụta achọli wuo na Virginia United States of America ebe nwere Igbo village and uh, ụfọdụ ihe ndị nọ ebe a bụkwa ihe a na-ahụ na Virginia ị e nwere atụmatụ ị na ndị Igbo asị akpọ e, e, ihe ndị igbo kpọrọ tourism ebe ihe nlekiri ndị Igbo bịaruo uh, ndị chọrọ maọbụ ma ndị Igbo ma ndị Igbo ndị chọrọ ịbịa mara ihe Igbo ịnọhụ Igbo architecture in its original form eh? Eh, ị nwere atụmatụ dị ụtọ a ị na-anabata ndị mmadụ ha bịa na-ele ihe nlekiri ihe ji kpọọ ya obi iwu na ebe ndị mmadụ na-abịawaga ndị mmadụ na-abịa ihe nkiri mgbe niile anwebeghịkwana onye bịara ebe a obi aṅụrị na-akpa rọọ na ya bịara ebe a ndị mmadụ na-abịawaga ndị mmadụ na-abịa onwere ego eme ka izu gaa onye eme ka izu gaa gaa ihe dịka izu okwe gafee ị ghara ịfụ ndị ga-abịa ndị dị iche iche ee eh, imirikite ndị mmadụ na-abịa ebe ahụ ụfọdụ bịaba ha kpọrọ ụmụ ha ụmụ ha bịa ha fụgodi ewu na eleghị anọ akwụkwọ ka a na-afụ ewu m hmm? ịbịakwa fụ ọkụkọ ihe anyị ji akpa ewu na-akpa ọkụkọ bụ na um, mmụọ na-anọkọta bịa kpagharịa n'igbo nna asụ mmụọ na-anọkọta bịa kpagharịa mmụọ bịa kpagharịa ọ bụ na mmụọ fụrọ ihe oge ebi aka obie mmadụ mana ihe egwu na ọkụkọ na-alụ iji wee maa atụ ihe dịka otu ọnwa oruchebụghị otu ọnwa ọkụkọ m nwere ebe anụnwa dị igwe igwe ọkụkọ ọ bụrụ na ọ ka mgbe a ka ị bịara ebe a mkpọ ụmụ ọkụkọ m oku ọkụkọ ya si n'ụzọ dị iche iche pụta ebe a ga-aka nkụ ibe mkpọ ụmụ ọkụkọ oku ha bịa egwu atụba gị ị na-ajụ ma eziri ha ezi mana mgbe mmụọ bịara ibi aka n'ubi a ọkụkọ niile aha na ịfụ na mmụọ ọnwụ bata mana o wee were isi ọkụkọ niile ọkụkọ niile anyị nwere obi a nwụgide nwụgide nwụfọ naanị otu obi na-enwe ihe dị iche iche obi na-enwe ihe dị iche iche enwere m atụmatụ dịka ị jụrụ ajụjụ enwere m ebumnobi bụ na ndị mmadụ ga na-abịagasị n'ebe a ka ha bịa na-elere ihe nkiri ma ọ bụ na anyị ya alụchabeghị m ya aka nji nwayọ nwayọ maka ọ bụghị otu ọ dị ka ọ ya adị anyị lụbịa alụbịa alụcha ya anyị ga-ebido ịbịa ebe a ịfụba anụmanụ dị iche iche ịfụba ọkụkọ fụba ego fụba anụmanụ ma mgbada anụ ọhịa niile ị na-afụsị a na-afụ n'ime ọhịa ị ga-ebido na-afụsị ya anyị bụkwa n'obi na anyị ga-enwechakwu ma agụ ya ngaja bụ ụmụaka bịa ha afụsị ihe dịsị iche iche ihe ahụ a na-afụ esere akwụkwọ ha afụbịa n'anya anyị nwena m ụmụnna na-ekwu okwu ihe ndị dị iche iche ị ga-afụsị ụmụ ihe si iche iche anyị ga-etinyesi ụmụ ihe dị iche iche anụ dị iche iche eke ọhịa ịgbago ụmụ ihe ndị ahụ iwerefu na onye nwere ohere ga-abịa nọ na anyị ka na-achọ ka anyị nweta ebe ohere ga-adịrị anyị karịa ka nke anyị nwere ebe a maka anyị ewego uche gbaka ọfụ na mgbe anyị ga-ebidote isibe ihe ndị a ọ gaghị aba anyị gbanasịrị ike nke chukwu ndị agbata obi na ndị anyị na ha nọdebe mgbe na-adịghị anya ọ gaghị ịdabara anyị na ndị bi n'ụsọ n'ụsọ ga-enyekwu anyị ee eh, eh, ya ha na-akpọ ohere iji wee mee ha bụ n'obi anyị na-enwe olileanya na mgbe ọ ga-erukwe mgbe ya ga-ebido ihe ndị a na ị ga-akpọkwa nna anyị nwa abịakwa lere gbasarago ozi oke na ọrụ ụnụ bụ na ụnụ na-akpagharị ebe niile ihe ụnụ na-eme amakakwa maka na amaghị na ụnụ ga-erutekwu ebe a maka ọ na-akwa mfụ na ọ na-adị m obi aṅụrị maka na ihe unu na-achọpụta abụ ebe igbo si bido na ka igbo si wee dị na ndị na-ekwetaghị na ha bụ igbo ma ha na-aza afọ igbo ịfụ na o mechaa n'ebe ụnụ jechara jụchaa ndị mmadụ nta ajụjụ ọnụ ee eh, ụfọdụ akọwachaa ka ha ji bụrụkwa aka nna ha ma nna nna ha ma ma tụrụ onye igbo tụtara gị n'ime ọkwa o ma ọ bụ gị tụrụ onye igbo n'ime ọkwa o ore mmụọ ọbara igbo n'ebe anyị mgbe ọbụla aha gị na-aza ha si na chi ahịa ụnụ na-azụ enwe afọ nwee nke nwee orie nwee ahịa na ụbọ na-anọ dịrị anyị bụ ndị igbo hmm? ịfụ na ụnụ na-agba mbọ rinne na orukwe mgbe aha nọ mụ na ụnụ maka na otu ụnụ bịara ebe a mụ na ụnụ enwerogwa ebe a ee eh? anyị na-achọ ndị dị ka unu ị na-abịa na-esonye anyị mgbe niile oge udo udo nnatu ịma Nnamen TV wụ ofu mean gotum ga-echepụta ya anyị ezughị oke iji mekọcha ihe niile nọ n'Igbo na-asị na a na-emekọ Igbo ọnụ anyị asị agbakọ aka nyụọ mamịrị omeghị ọgba ụfụfụ ị nwere olu n'ala Igbo ntitv TV ama ama n'ụmụ Igbo ụmụ Igbo ndị nọ amerika Asia Europe na ebe niile ụwa sọtụrụ na Australia na Afrịka na-ege gị ntị maka otu isi eme ihe Igbo gị biko ọ ga-adị ofele iji kwe NTI jiri na-agbasakwa ozi Igbo na-agbasa amin ihe mmiri ị na-agbasa ozi Igbo mana nke nke mmekọta nke anyị na-agakwa maka na anyị nwere olileanya na anyị ga-agbakọli evri ihe ndị obi kpọrọ celebrities ndị na-eme ihe onyonyo ma ndị nke na-eme ihe ịkpa amụ ndị nke na-eme ihe ndị ọzọ ndị nke na atị nke na atị biko kọwara ya otu a ga-esi ya Chineke Igbo amalitego otite mmanụ ya Chukwu Igbo amalitego otite mmanụ ya nyere ndị Igbo otite mmanụ a chineke malitere n'isi ndị igbo chukwu mere ka anyị mata ya dịka o si wee kupere m ya